AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị unu abịala eji m obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa na-asị ka amara Chineke udo ya na ịhụnanya ya bara anyị ụba n'ezinụlọ anyị n'aha Jizọs amen n'izu a ihe anyị na-eleba anya bụ inwe ogologo ntachi obi ma na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa na-ajụkwa gị onye nne ma onye nna ị nọkwa n'ekpere gbalịa nọ n'ekpere o ma m ga-arịọ gị biko nọ n'ekpere site na ekwensụ na-agba mgba ịhụ na ụmụ nke chineke nyere anyị ga-abụ ngọzi nye anyị ga-abụ ụmụ na-emenụ ka anyị na-akwa akwa na-emenụ ka obi na-enye anyị obi ntiwa ma na-arịọ na chineke ga-enyere anyị aka ka anyị wee kwagharịa ha kpọghachita ha n'ime ụlọ nsọ nke kraịst n'ime mkpụrụ obi ha n'ụbọchị taa na ịga n'iru n'ihe gbasara nụ inwe ogologo ntachi obi gị onye nna gị onye nne na-ege ntị mmasị na ihe anwa na-atụ aka ọ ihe anwa gị na-asị zụtara m bụ meere m abụghị ihe ị kwesịrị inye nwa gị ma n'ime ịhụnanya nke kraịst n'ime obi gị gị na-asị onwe gị ka m mee ya ka obi wee dị nwa m mma mara na ihe ị na-eme ị na-ezi nwa ahụ enweghị nrube isi n'ụbọchị nke na-abịa ị na-ezi nwatakịrị ahụ ka ọ ghara inwe nrube isi nye gị onye nne ma ọ bụ onye nna anyị amarana na onwe ụmụaka nke nwere ọnọdụ nke ahụike ọ bụrụ ọnọdụ nke ahụike ahụ onye nne ma ọ bụ onye nna amawa ihe ọ ga-eme ka nwa ahụ wee rie nri nke ga-emenụ ka arụ ya wee dị mma mgbe ọ bụrụ siri na o nweghị ihe na-eme ụmụaka ọ bụ na anyị na-ekwe ka ha na-ajụ ihe ha chọrọ n'aha nke ka m mee ihe ga-atọ ọmụmụ ụtọ marakwa na ụmụ anyị na-azụ n'ụbọchị taa ga-awọkwa ndị ntorobịa echi ị ga na-emekwa ihe na-atọ ha ụtọ ruo mgbe ahụ ihe anyị na-agaghị emecha ka anyị gbalịa dịka onye nne na onye nna ghara ibido agwa nke na-agaghị adaba n'ime ndụ anyị ma na-arịọ gị nwa Chineke ọma na-ege ntị ka anyị gbalịa n'ime ịhụnanya nke Kraịst zụlite ụmụ anyị ka ha ghara ịbụ ndị ga na-ajụ ihe site na arụ onwe onye site na nke onwe onye ihe ha chọrọ ihe m chọrọ ma onwe m mụ onwe m ka anyị mara na nwatakịrị na-akpa agwa a anyị ga-amasị na mmụọ chineke abụghị mmụọ nke na-eduzi nwata ọ ga-abụ mmụọ nke ekwensu mmụọ nke onwe onye bụ ihe bara n'ime onye a ka anyị gbalịa dịka onye nne dịka onye nna mee ihe ga na-atọ obi nke chineke ụtọ ka anyị guzosie ike mgbe anyị na-azụlite ụmụ anyị anyị na-agwa ha ihe ha kwesịrị ime ka anyị guzosie ike na ihe anyị na-agwa ha mbụkwanụ ihe ga-abara ha uru n'ụbọchị nke iru na-abịanụ ka anyị gbalịa mara sị na ụmụaka ha na-ajụ ajụjụ site na ha amaala ọbịa ebe ndị nne ha nọ na ndị nne ga-enwe obi nke ịhụnanya nwefee ya oke na mgbe ụfọdụ ha na-ajụ ajụjụ ndị nne ga na-asa ha ihe ọbụla ha chọrọ ndị nne ga-eme ya ọ bụrụ na ọ bụ onye nne nke na-arụ ọrụ ọrụ nke ndị oyibo ị ga-aghọta na onye a chọrọ ịlahụ ebe ọrụ ya ma ọ bụ o nwere ihe ọ chọrọ ime ọ chọọ nwatakịrị a nyere ya nsogbu n'ihi nke a nne a ga-eme gịnị ọ ga-achọ inye nwa ahụ ihe ọ chọrọ ka o nwee ike ga-eme ihe o nwere ime ma na-arịọ gị gbalịa nwee ohere nye nwa gị site ohere nke na inwe n'ụbọchị taa mgbe nwa ahụ ga-awọzi onye ntorobịa ị gaghị enwekwa ohere ahụ site na ihe nke n'izifu nwa ahụ ndị nọ n'ezi ga-enyere gị aka ga-enyere anyị aka zie nwa anyị ihe na-adịghị mma ka anyị gbalịa nwee ohere ụmụ anyị ka anyị gbalịa mara na onye dị ime na onye mụrụ nwa bụkwa onye ga-ezu nwa n'aha Jizọs ọnwụ mberede a ga-egbu anyị gị onye nne gị onye nna ka anyị gbalịa nyefee ndụ anyị n'ime ndụ nke kraịst ka chineke bụrụ onye ka chineke bụrụ ọnụ na-ekwuru anyị n'ime ezinụlọ anyị bụrụ onye ga-enyere anyị aka bụrụ onye ịhụnanya ya ga-aba ụba n'ime ndụ anyị anyị dịka onye nne ma ọ bụ onye nna nabata kraịst ọ ga-enyere anyị aka ebe ọ dị ukwuu ịzụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst ọ ga-enyere anyị aka ịgwa ụmụ anyị na inwe ndụ nke onwe onye abụghị ndụ nke kraịst ọ ga-enyere anyị aka ịgwa ụmụ anyị na ọ dị mma ka ha na-ege ntị nye ihe nne na nna ha na-ekwu ama m na amara chineke ga-anọnyere anyị ọ ga-ejikwa ogologo ndụ na ahụ isi ike chụọ anyị mma site na anyị bụ ụmụ nke kraịst unu emeela nọnyere anyị n'ụbọchị taa ezi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a si na-arute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 0706 363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nketa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo anyị ekelela nwanne anyị nwanyị onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ arịrị ekpere anyị bụ ka mara chineke bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen gị onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ dị mma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche mmụọ ezi onye ndu na onye nke kraịst were aka duru nwayọ dị n'ala abụọ ya si n'ọchịchị anyị ijeọma na ezinne na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen udo nke kachasịrị mma ka chineke ga-enye anyị niile n'aha jizọs mara na ị nwere ike kụrụ anyị na 0706 363 7224 gị nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi nke pụrụ iche n'oge awa a ekele m unu ka mụrụ onye nwe anyị nọgidesi peke bara ndị kwere ekwe ụba n'aha jizọs amen anyị ga-eleba anya n'isiokwu ọdọwe ndị ga-edukwa anyị n'oge ndị ya banyere onye ọzụzụ atụrụ onye ọzụzụ atụrụ ọma ka anyị kpere chineke nna anyị kelee igwe kele dịrị gị n'oge awa banyere anyị ọka ka anyị na-enyoba anya n'okwu wee ka anyị mụta ghọta hụ ndị chọrọ ka anyị mara n'ime ihe niile ka ebulie ego n'ime ndụ anyị n'aha jizọs kraịst bụ onyenwe anyị amen la oge na ebe anyị ga-eleba anya karịsịa bụ n'akwụkwọ abụ ọma isi iri atọ akwụkwọ abụ ọma isi iri atọ ọ bụ ebe anyị maara nke ọma ebe anyị na-agọkwa oge niile na mgbe niile jehova bụ onye na-azụ m dị ka atụrụ ọ dịghị ihe kọrọ m n'ebe ịta nri ka ahịhịa ndụ ka ọ na-eme ka m makpu n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m nwayọọ ọ na-eweghachi mkpụrụ obi m ọ na-edu m n'ụzọ niile nke ezi omume n'ihi aha ya ọzọ a sị na-eje m ije na ndagwurugwu onyinye ọnwụ m atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ndele gị na mkpanaka gị onwe ha na-akasị m obi ị na-edo tebụl n'uso n'iru m n'anya ndị na-akpagbu m itewe isi mmanụ iko m bụ ịṅụbiga ihe oke naanị ịdị mma na ebere ga-agbaso m ụbọchị niile nke ndụ m m ga-ebikwa n'ụlọ Jehova uwe ogologo ụbọchị niile ime abịa ebe m chọrọ anyị lebatụ anya la abalị ole na ole fọtụkwarala ihu dịka anyị na-aga n'iru na ụbọchị taa anyị na-amalite tata anyị ga-eleba anya la ma okwu nke mbụ jehova bụ onye na-azụ m dịka atụrụ anyị ga-eleba anya isiokwu si onye ọzụzụ atụrụ nkachasị ndị ọzụzụ atụrụ okwu a mbụ onye ọzụzụ atụrụ ma ọ bụ bekee dị ịkpọ shepherd mpụtara onye nlekọta onye na-elekọta onye nlekọta ọtụtụ mgbe mmadụ nwere ike gaghị ịghọta hụ onye dere abụọma ọma iji onye nlekọta maọbụ onye ọzọ atụrụ were mee ihe na abụ ọma ya n'ebe a ruo mgbe onye a ji nwayọ ghọta bụwara ọlụ ndị ọzụzụ atụrụ n'obodo Israel maọbụ Palestine dịka anyị maara ya onye ọzụzụ atụrụ n'ụtụtụ na-eduru igwe atụrụ ya n'ebe ọ na-edowe ha ọ na-eduru ha pụwa ka ọ na-edu ha na-apụ ọ na-anọ ha n'iru ọ bụ onwe ya ga-anọ n'iru atụrụ ndị ya na-akpọ ha ya ga-ewere ha duba ebe ha ga-ata iri wee n'ọkwa na-elekọta ha ọtụtụ mgbe ha na-aga ha na-eji ndị nyere aka ma ọ bụ nkịta ha na-ebughị ibu ndị gara nọ n'azụ na-enyekwa aka ị na-achụ atụrụ ndị ya n'oge ụfọdụ ị ga-enweta ya n'akwụkwọ job isi iri atọ amaokwu nke mbụ a na-ejikwa nkịta iji nye aka onye ọzụzụ atụrụ dịka anyị na-akọwa ya na-ewe ihe atọ nwere ihe atọ nke ọ na-eme ka atụrụ ya nweta mbụkwana ihe na ha na-achọsi ike dịka ebe ọzụzụ atụrụ ebe ịta nri mara mma yara ebe ha ga-ezu ike ya na mmiri ihe atọ ndị ya dị mkpa nye onye ọbụla ndị ịzụ atụrụ ọ ga-ịchọ ebe iri ahịhịa ndụ nde maa mma nke atụrụ na-eri ọ ga-achọ ebe ha gakwa inwe ike ị na-ezu ike ma ha richaa nri ọ ga-achọkwa ebe mmiri nọ nke ha nwere ike lee ịṅụ ịchọta ihe atọ ndị a lụọ otu ebe abụ ihe ịra mfe la Palestine mana onye ọzụzụ atụrụ n'ihi ndụ nke atụrụ ya ga-agba mbọ n'ihi na atụrụ ya wee ndị ya mkpa ọ ga-agba mbọ ịhụ lee enwetara ihe ndị ya ọbụna ebe obodo ahụ ndị nke wedawe ndị ike ọ dị mkpa na onye ọzụzụ atụrụ nchọtara ihe ndị ya ebe atụrụ ya wee ga-enọ nwee nzamahụ rijuo afọ nwa ome ya mere onye ọzụzụ atụrụ na onwe ya na-echefu ọ bụ wezụga akala ịchọ iri ka ya ma ọ bụ hụ ọma ewe iji hụ na atụrụ ya ga-abụ ndị rijuru afọ onye ọzụzụ atụrụ bụkwa onye na-ewepụga onwe ya pụọla ihe egwu ndị iche iche ọ bụghịla n'ebe weda ga nọ kama n'ebe ọtụtụ anụmanụ ọjọọ ndị na-emerụkwa ahụ ndị ọtụtụ oge ndị ori nakwa enye nsogbu ịhụ otu agawa eji abịa ibi izu ụfọdụ ihe ewe n'ihi ya loloji eji ọtụtụ ihe wee aga dịka ihe ndị ọ na akpalaka mkpalaka ya hụ ndị ọzọ wee ndị ọ na-eji iji hụ na ya ga ede echekwa atụrụ nke ọkpọ na-aga n'ụzọ dị otu a david onye dere abụọ a amaala ihe ọ pụtara bụ idu atụrụ n'ihi na ya onwe ya bụra onye na-azụ atụrụ ọ maara ntaramahụhụ nke ọ nagidere na ihe ize ndụ nke nnapụta na ya o ji kpọtụ akọla anyị ime ka anyị la jehova chineke bụ ezi onye ọzụzụ atụrụ ukwuu kacha ndị ọzụzụ atụrụ niile mgbe ọbụla ya na-akpọtụ ahịrị abụọma nke a gịnị bụ ihe na-abatala obi mmadụ ihe na-abatala obi anyị ngwa ngwa mbụ echiche nke ndu ịbụ ezi onye ndu mgbe david na-aka ụka na chineke onye nwanyị bụ onye ọzụzụ atụrụ ya n'ogwu ya bụ onwe ya bụ atụrụ ọ pụtara na e nwekwara ike nwee onye ọzụzụ atụrụ ọdọ onye nwekwara atụrụ nke ya n'ezie enwere ndị ndu abụọ ndị kacha ukwuu n'ebe mmadụ nọ lala ọgbọke mmadụ chineke ma ọ ga-abụ ekwesụ enwere chineke onye ndu nwekwa onye ịrụba ekwesụ n'aka nke ọzọ dịka chineke na-edu ụmụ ya ekwesụ nwekwara ndị ọ na-edu n'aka nke ya n'ihi nke a mmadụ niile n'ime ụwa a ọ dịghị onye nọ na-enweghị onye dị idu ya ajụjụ ka e kwesịrị ịbụ onye bụ onye na-azụ ka atụrụ onye bụ onye ndu gị nwa chineke dị onye bụ onye ndu gị david sila jehova bụ onye ndu ya bụ onye na-azụ ya dịka atụrụ ọ bụ jehova na-edu gị ọ bụ chineke bụ onye ndu gị akwụkwọ abụọma isi otu narị amaokwu nke atọ abụọma isi otu narị ahịrị nke atọ ya akwụkwọ nsọ m sị ma nọ na jehova ya onwe ya bụ chineke ya onwe ya emewe anyị ọ bụkwa ya nwe anyị anyị bụ ndị ya na igwe atụrụ nke ọsụsụ anụ ya ọ bụ chineke nwaanyị ọ bụghị anyị nwe nwaanyị ọ bụrụla ọbụ ya bụ onye ndu gị ihe ka ọ gwara gị onye ọzụzụ atụrụ bụ ya bilie ya lie mkpọ ya nke ọ manyere n'ala atụrụ a na-agba gburugburu ebe ahụ ọ nọ mgbe ọbụla o bili bulie ije bulie mkpọ ahụ gawa n'iru atụrụ wee sonwe ya otu a ka a nakwa atụ anya na ọ bụrụla jehova bịa bụ onye ọzụzụ atụrụ anyị lee ebe ọbụla nke ọ na-eje anyị ga-eso ya n'ime ụwa ọjọọ anyị nọ n'ime nke ọtụtụ ihe ha ha ahụ dị iche iche na nsogbu na-eme onye bụ onye ndu gị anyị emeela ọtụtụ mmadụ ịbụ ndị ndu anyị ebe nlereanya anyị na nlekwasị anya anyị ga-adịbụla ebe mmadụ nọ ọ bụghịla ebe chineke nọ ihe nlereanya nke jizọs kraịst anyị arapụla ya sonwa nwa mmadụ n'ihi na onye anyị ọkwa onye anyị ebe a onye anyị mee anyị nke a ọ ga-abụ ebe nlereanya anyị ndụ ọtụtụ ihe ndị anyị kwere n'okwukwe abụrụ ihe ndị anyị na-agbahapụ n'ihi ebe anyị lekwasịrị anya ndọrọ ndọrọ ọchịchị ọ ga-abụ ebe anyị leghe anya ebe inye aka anyị ga-esi abịa ọ bụghịla ebe onye nwe anyị nọ ọ bụrụ na jizọs kraịst bịa bụ onye ọzụzụ atụrụ gị anyị aghaghị ilekwasị ya anya onye ọ gị bụ ezi onye kwere ekwe bụ atụrụ nke ezi onye ọzụzụ atụrụ ukwu ahụ mbụ onye nwe anyị ọ bụ ebe onye nwere ike ịsị lụzuzu oke jehova bụ onye na-azụ m dịka atụrụ okwu a akpaala okwu a mbụ onye ọzụzụ atụrụ ka onye dere ebe a nji mee ihe ịkọwala chineke bụ onye ndu nke ndị nke ya ị ga-enweta ya labụ isi iri asaa na asaa ahịrị nke iri abụọ ị ga-enwetakwa isi iri asatọ ahịrị nke mbụ okwu akpala okwu a ndị ekwu okwu onye ọzụzụ atụrụ ndekwa ịtụwa aka jizọs kraịst dịka ezi onye ọzụzụ atụrụ la akwụkwọ izikel isi iri atọ na anọ amaokwu iri abụọ na atọ zekaraya isi iri atọ amaokwu nke asaa na ọtụtụ ebe ndị ọzọ ọbụna oziọma jọn isi iri amaokwu iri na anọ jizọs bụ onye ọzụzụ atụrụ ọma lee enweghị arụmarụ ụka jizọs bụ ya bụ onye ọzụzụ atụrụ nke atụrụ ya dị ka onye ọzụzụ atụrụ o nwere igwe atụrụ hiri nne o nwere igwe atụrụ buru ibu ọ bụ ezie na ọ bụghị mmadụ niile nọ n'ime nzukọ ma ọ bụ nọ n'ime ụwa nwere ike igwefoto obi wee sị jehova bụ onye na-azụ m dịka atụrụ gịnị mere o si adị otu a ị nwere ike ịjụ n'ihi na atụrụ nke a enwekwara anụmanụ ndị ọzọ wee laa akwụkwọ nsọ ndị n'ihi omume ha a nakwa eji ha na-atụnyere omume ka atụrụ unu anụla ozi unu anụla ozi ka anyị na-ewetara unu unu Adventist World onye mgbasa ozi chukwuemeka ngozi aja ọma nke pụrụ iche nke iwetara anyị n'ụbọchị taa arị ekpere anyị mbụ ka chineke nye gị ịhụnanya ka mara ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs gị onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị na 0706 363 7224 0706 363 7224 gị nwa chineke ọma na-ege ntị anyị ji ohere ọma na-ekele ndị nyere anyị abụ ọma nke ụbọchị taa na-ekelekwa onye mgbasa ozi ma nwanne anyị nwanyị onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ ma na-arịọ gị onye ọma na-ege ntị ị nwere ike ige ozioma nke na www.awr.org chekụta itinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke chekwa anyị niile n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe